ọlụ ndị ozi isi nke iri abụọ na ise ya mere Festọs mgbe ala ahụ batasịrị n'aka ya mgbe ụbọchị atọ gasịrị osi na Sizeria rigoro Jerusalem ndị isi nchụaja na ndị isi n'etiti ndị Juu wee kọrọ ya akụkọ megide Pọl ha rịọkwara ya na-achọ amara imegide ya ka ọ kpọta ya na Jerusalem ebe ha na-eche anwụ igbu ya n'ụzọ otu ọ dị Festọs zara sị a na-edebe Pọl na Sizeria sikwa na ya onwe ya gaje ịlaghachi ọsọ ọsọ ọ sị ya mere ka ndị ji ike n'etiti unu so m rịda ọ bụrụkwa na ọ dị ihe ọ bụla nwoke ahụ mehiere ka ha bo ya ebubo mgbe ọ nọsịrị n'etiti ha ihe na-aka ya ụbọchị asatọ ma ọ bụ ụbọchị iri ọ rịdata na Sizeria echi ya o wee nọdụ n'oche ikpe ya wee sị ka ekuta Pọl mgbe ọ bịaruru ndị juu ndị siwero na Jerusalem rịdata wee guzo ya gburugburu na-ebo ya ọtụtụ ebubo dị arụ nke ha na-enweghị ike igosi Pọl na-agọpụkwa onwe ya sị emegheghị m ma ọlị megide iwu ndị juu maọbụ imegide ụlọ ukwu Chineke maọbụ imegide Siza ma Festọs ebe ọ na-achọ inwe iru ọma n'ebe ndị juu nọ ọ zara Pọl sị ị na-achọ irigoro Jerusalem ka e kpee gị ikpe banyere ihe ndị a n'iru m n'ebe ahụ ma Pọl sịrị ana m eguzo n'iru oche ikpe nke Siza ebe aghaghị ikpe m emegideghị m ndị Juu ajọ omume ọbụla dịka gị onwe gị mazụkwara nke ọma ya mere ọ bụrụ na emee m ajọ omume ọ bụrụkwa na emewo m ihe kwesịrị ọnwụ arịọghị m ịgbanarị ọnwụ ma ọ bụrụ na ọ dịghị ihe bụ eziokwu n'ebubo ndị ikom ndị a na-ebo m ọ dịghị onye ọbụla pụrụ iwere m nye ha n'amara ọ bụ Siza ka m na-akpọku mgbe ahụ Festọs mgbe ya na nnọkọ ikpe ya gbasiri izu ọ zara sị ịkpọkuwo Siza ọ bụ Siza ka ị ga-agakwuru ma mgbe ụbọchị ụfọdụ gasịrị Agripa bụ eze na Benaisi ruru Sizeria kelekwa Festọs mgbe ha na-anọgide n'ebe ahụ ọtụtụ ụbọchị Festus wee debe okwu banyere Pọl n'iru eze ahụ sị otu nwoke dị onye Filiks rapụworo n'ụlọ mkpọrọ mgbe m nọ na Jerusalem ndị isi nchụaja na ndị okenye nke ndị Juu wee gwa m okwu banyere ya na-arịọ ka a maa ya ikpe m wee zaa ha sị na ọ bụghị omenala nke ndị Rom iwere amara rara mmadụ ọbụla nye ma ọ bụrụ na onye a na-ebo ebubo ebughị ụzọ nwee ndị na-ebo ya n'iru ya hụkwa ụzọ ịgọpụ onwe ya n'ihe eboro ya ya mere mgbe ha bịakọrọ n'otu n'ebe a alaghị m azụ ma ụbọchị so ya m nọdụrụ n'oche ikpe si ka ekuta nwoke ahụ ma mgbe ndị na-ebo ya ebubo guzoro ọtọ ha ejighị ihe ọ bụla n'ime ihe ọjọọ mụ onwe m chere wee boo ya ma ha ji ajụjụ ụfọdụ megide ya banyere nsọpụrụ chi nke aka ha na ajụjụ banyere otu jizọs onye nwụrụ ya anwụ onye bọọlụ na-asị na ọ dị ndụ ebe m onwe m nwere obi abụọ otu m ga-ajụ ajụjụ banyere ihe ndị a m wee jụọ ma ọ chọrọ ịga Jerusalem ka e gbekwa ya ikpe banyere ihe ndị a n'ebe ahụ ma mgbe Pọl kpọrọ ka edebe ya nye ntụle Ọgọstọs m wee sị ka edebe ya ruo mgbe m ga-eziga ya jekwuru Siza Agripa wee sị Festọs ọ ga-adị m mma ka mụ onwe m nụrụkwa nwoke ahụ ọ sị echi ka ị ga-anụ ya ya mere echi ya mgbe agripa bịara ya na benaisi na oke ebube batakwa n'ụlọ ọnụnụ okwu ha na ndị isi ọchịagha na ndị ikom a aha ha n'obodo ahụ mgbe Festus kwuru ewekuta pọl festọs wee sị eze agripa na ndị ikom niile anyị na unu nọ n'ebe a unu ahụwo onye a onye ọra ndị juu niile rịọrọ m arịrịọ banyere ya ma na Jerusalem ma n'ebe a na-eti mkpu na ọ dị mkpa ka ọ ghara ịdị ndụ ọzọ ma mụ onwe m hụrụ na o meghị ihe ọbụla kwesịrị ọnwụ ma mgbe ya onwe ya kpọkuru Ọgọstọs m wee kpebie iziga ya ma enweghị m okwu dị ịtụkwasị obi banyere ya idegara onye nwe m n'ihi ya ekwupụtara m ya n'iru unu ma nke ka n'iru gị onwe gị eze agripa ka mgbe e kpesịrị ya ikpe ka m wee nwee ihe m ga-ede n'akwụkwọ n'ihi na ọ dị m ka ọ bụ ihe uche na-adịghị ya n'iziga onye mkpọrọ ka m ghara igosikwa ihe eboro ya